ụmụnne m n'ime chineke anyị na-ekene onye nwe ya bụ jizọs kraịst n'ụbọchị tata otu o si wee mee ka anyị wee guzoro na ịnụrụ okwu ya anyị na-abịakwute gị site na nkwado ndị Life Word International okwu nke ndụ nri nke ime mmụọ anyị na-ekenekwa gị ma na-asị ka chineke lụọrọ anyị ọrụ pụrụ iche duo anyị ma chebe anyị ka ọ nọnyere anyị n'ụbọchị tata na n'ime ndụ anyị na aha jizọs kraịst bụ enwe anyị anyị na-ekenekwa gị ọzọ ma na-asị gị onye nwe anyị bụ chineke nke pụrụ ihe niile ka o mepee gị anya dịka okwu ya si wee dị n'akwụkwọ abụọma 119 verse 18 ka o mepekwa gị ime mmụọ iji wee sonyere anyị n'ụbọchị tata n'ezie ihe bụkwa ihe anyị na-aga n'iru wee na-atụgharị uche na ya bụ okwu nke ime ka anyị wee ghọta na anyị nwere ya bụ okwu nke nke iwu nke chineke nyere anyị anyị na-agakwa n'iru wee na-achọ ka ịghọta na ọ bụrụ ihe mara ọkpụrụkpụ bụrụkwa ihe ngozi na onye nwe bụ kraịst mere ka anyị si n'ime oru wee pụọ onye nwe bụ kraịst merụri ka ịghọta na ọ bụkwa n'ikpeazụ na a ga-ekpekwa anyị ikpe n'ikpeazụ ma onye nwe bụ kraịst nyekwara anyị ya bụ ohere ka anyị wee site n'ụbọchị tata wee nee anya n'ụzọ nke nke anyị ga-ewere bụ ụzọ nke ga-enye anyị ndụ ịma na onye nwe bụ kraịst nwụrụ ọnwụ n'elu obe ka anyị wee kpochapụ njọ anyị njọ anyị kara ịbụ ihe ihe nnukwu ihe n'ime ndụ anyị mana onye nwe bụ kraịst batara n'ime ndụ anyị wee site n'ime mbata ọnwa ọ batara ri nya ọnwụ ọnwa ọ nwụrụ n'elu obe wee mee ka anyị na chineke anyị wee jikọtakwa aka ọnụ wee bụrụ otu ndị n'ime ya bụ ihe ndị a niile kraịst mere n'ime ndụ anyị o mere ka anyị ghọta na ọsọsọ mgbe anyị kwenyere n'ime ya bụ kraịst ka anyị ga-esi wee mepere anyị ụzọ iji wee keta oke n'ala eze nke onye nwe bụ chineke ka ọ ga-esi wee bupere anyị ụzọ anyị ga-esi wee bụrụ ndị nke ya n'ezie ee mana ihe anyị na-agazi n'ime ya ịtụgharị uche bụ ka anyị gaa n'akwụkwọ Galatians chapter 3 verse 10 o nwere ihe onye nwe anyị chọrọ ka anyị mụta n'ime okwu ya na-aba nwa ọ bụrụ na anyị gụọ anya anyị ga-aghọta ife ọ na-ekwu ife ọ anyị n'ime ya ọ sị n'ihi na ka hara bụ ndị sitere n'ọlụ nke iwu ha nọ n'okpuru ọgbụgba okpuru okpuru obubu ọnụ n'ihi na edowo ya n'akwụkwọ nsọ si onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ọbụla nke na-anọgide anọgideghị n'ihe niile e n'akwụkwọ iwu ime ha ọsị, na onye ọbụla bụ onye na-anọgideghị n'akwụkwọ iwu na onye anwa bụ onye a mụrụ ọnụ mana a chọrọ nke ịmata n'ezie na ihe bụ isi onye ụkwụ anyị bụ nnọsi ike na akwụkwọ iwu akwụkwọ iwu bụ okwu nsọ nke onye nwe bụ chineke okwu nsọ nke ga-eme anyị ka anyị wee ghọta ife dị iche na mmadụ ịbụ onye kpere ikpe na mmadụ ịbụ onye nwere nya bụ okwu chineke n'ime ndụ ya dịka anyị na-ekwu okwu wee na-asị na a ga-ekpe anyị niile ikpe dịka ọlụ anyị si wee dị ya na-akọwala anyị bụ na onye nwe bụ chineke na-aga n'iru na elekwasị anya n'ihe niile nke anyị meworori n'ụwa a na n'ime ihe ndị a niile na-eme n'ụwa na enwe anyị ga-esite n'ime ya wee maa anyị ikpe dịka okwu nsọ ya si wee dị maka na o nwere ka okwu nsọ anụnwa wee biri ebiri n'ime anyị o nwekwara ka okwu nsọ anụnwa wee bụrụ ihe anyị ga-esi n'ime ya wee na-atụgharị uche ma na-eme ihe ziri ezi n'ime ndụ anyị anyị ga-agazi n'iru ka anyị ebe ọzọ mana achọrọ m ka m matakwa ọfụma ma ịghọtakwara ihe anyị gụrụ na Galatian 3 verse 10 nwanne m biko ọ na-akụwala anyị ka anyị mata ọfụma na ọ bara uru nke ukwuu ka isi n'ihe ọbụla ga-eme gị ka ịma ọnya wee pụọ na ọ ga-amasị Chineke anyị mma nke ukwuu na ị ga na-atụgharị uche mgbe niile n'ime okwu Chineke nya bụ na akwụkwọ iwu a bụ ihe ga-adị n'ime ndụ anyị mgbe niile ọ sị na onye na na-atụgharị n'uche n'ime okwu Chineke ma ọ bụ biri ebiri n'ime okwu Chineke na ọ dị ka onye abụrụ ọnụ mana ọ bụrụ na ị bụrụ onye a gọziri agọzi nwanne m gaa wee na-atụgharị uche ma kwudosie ike n'ime okwu nke Chineke ọ dị mma o nwere ihe agwara gwara anyị n'akwụkwọ roman chapter 2 verse 12 anyị gaa n'iru wee tụgharịa uche n'ime okwu agwara gwara anyị agbanwa ị ga-afụ ife ọma chineke chọrọ rịị ka ị mụta n'ụbọchị tata n'ime agbanwa ọ dị mma roman chapter 12 verse 2 o wee kwuo wee sị chapta 2 verse 12 wee sị n'ihi na ka bụ ndị na-emehie na-enweghị iwu ha ga-alakwa n'iyi na-enweghị iwu ka ha rakwa bụ ndị na-emehie n'okpuru iwu a ga-esite n'iwu kpee ha ikpe ọzọ n'ihi na ka ha ra bụ ndị na-emehie na-enweghị iwu ha ga-alakwa n'iyi na-enweghị iwu ka ha rakwa bụ ndị na-emehie n'okpuru iwu a ga-esite n'iwu kpee ha ikpe ọ bụrụ na anyị bụ ndị na-anụ okwu Chineke ma na-anọkwa n'ime okwu Chineke wee na-emebi iwu ghara ịdị na-eme ihe ziri ezi ghara ịdị na-eme ihe ọgwụ nsọ ziri anyị a ga-ekpe anyị ikpe dịka otu anyị si wee bụrụ ndị guzoro ma nupụ isi n'ime chineke mana ọ bụrụ na anyị bụ ndị na-enweghị iwu n'ime ndụ anyị wee bụrụ na anyị achọrọ ịnụ ihe ọbụla nke iwu na-ekwu ọ sị na a ga-esikwa etu a wee kpekwa anyị ikpe dịka ndị mmehie n'ime ndụ anyị mana ọ na-asị ọ bụrụ na anyị chọrọrị ka anyị bụrụ ndị a gọziri agọzi ị ga-ege ntị n'okwu Chineke ma bụrụ onye ga-anọsi ike n'iwu nke onyenwe anyị bụ Jizọs Kraịst akwụkwọ nsọ mere ka anyị matakwa ọzọ ọ sị na-enwererị ihe gbara ọkpụrụkpụ onyenwe anyị na-achọ n'ebe nwoke maọbụ nwaanyị ọbụla nọ ọ sị na-enwere akwụkwọ iji wee depụtagasịa aka ọrụ onye ọbụla n'elu ụwa ọ kụziri anyị maka nke a n'ime akwụkwọ nsọ na-enwere akọ enwere na-enwere akwụkwọ a ga-eji wee depụta akaọlụ onye ọbụla na akwụkwọ nsọ ihe ọbụla ị rụrụ n'elu ụwa ihe ọbụla ị rụrụ n'ụwa a ọ sị na onye nwe bụ chineke ga-edepụta na-edepụta ha ncha niile ọ dị mma anyị ga-eje na revelation ya bụ mkpughe 20 verse 12 to 13 ka anyị mata ihe o aba nwa 20 12 13 ọ sị wee hụ ndị nwụrụ anwụ niile ndị ukwu na ndị nta ka ha na-eguzo n'iru oche eze ahụ ewee safe akwụkwọ dị iche iche a safekwara akwụkwọ ọzọ nke bụ akwụkwọ nke ndụ ewee kpee ndị nwụrụ anwụ ikpe site na ihe niile na e n'akwụkwọ ahụ dị iche iche dị ka ọlụ niile ha si dị Vas 13 ọ oke osimiri wee nyeghachi ndụ nyeghachi ndị nwụrụ anwụ dị n'ime ya ọnwụ na Hedis nyeghachikwara nyeghachikwara ndị nwụrụ anwụ dị n'ime ya n'ime ha ewee kpee ha ikpe n'otu n'otu dị ka ọlụ niile ha si dị o wee na dị anyị dịka ọlụ aka nke mmadụ si wee dị na ndị niile na ndị nwụrụ anwụ ma ndị dị ndụ ikpe iji wee gosi na ọlụ aka ha niile na onye nwe bụ chineke matazugboro ha ncha niile anyị ga-aga n'iru na akwụkwọ eklesiastik ya bụ akwụkwọ dịka solomon dere ri degharịa ụmụnne anyị n'ụbọchị tata eklesiastik chapter 12 verse 14 anyị ga-afụ ife akọwara anyị agbanwe gbasara ọlụ aka niile nke mmadụ rụrụ rii gbasara ọrụ aka niile nke mmadụ rụrụ n'ime onye nwe anyị bụ chineke na onye nwe anyị na-edepụta ha ncha niile n'ime akwụkwọ nsọ ya ọ dị mma ka anyị gaa n'iru wee tụgharịa uche n'ime okwu a nke a gwara anyị aba anụnwa Ecclesiastes chapta 12 verse 14 okwuosi ọsị verse 14 n'ihi na ọlụ ọbụla ka Chineke ga-eme ka ọ baa n'ikpe ya na ihe ọbụla zoro ezo ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe ọjọọ Ọrụ ọbụla nke mmadụ lụrụri ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe ọjọọ na ha niile ga-apụta n'ikpe na okpegoro ikpeazụ ha niile ga-apụta n'ime onye nwe bụ Chineke ya pụtara na ọ dịghị ihe ọbụla nke mmadụ mere n'ụwa nke onye nwe bụ Chineke na ya ama mana n'ime ihe ndị a niile nke onye nwe anyị na edepụtagasị n'ime ndụ gị ọ chọrọrị ka ibido n'ụbọchị tata wee nwee mgbanwe n'ime ha niile n'otu n'otu ọ bụrụ na ị nwee mgbanwe ọ bụrụ na isi n'ime ime ihe ndị a niile na-adịghị mma nke ị meworori na nke ị na-eme wee pụọ onye nwe anyị ga-eleghachikwa anyị n'ime ndụ gị wee mee ndụ gị ka ọ bụrụ ebe obibi nke ndị mmụọ ozi na ndị mmụọ nsọ e wee were aha gị n'ime aba nwa nezighi ezi n'ime akwụkwọ nke ọnwụ wee tinye ihe n'ime akwụkwọ nke ndụ nke ga-eme ka ị ọ bụrụ eso wee keta oke n'ime alaeze enyigwe. chineke mere anyị ebere ka anyị wee ghọta ife onye nwe bụ kraịst na-ekụziri anyị n'ime ihe ndị a niile bụ na ọlụ aka na ọlụ aka gị niile ihe niile nke ị meworori na nke ị na-eme na ha niile ga-apụta ihe n'ikpeazụ nwanne m jụọ onwe gị ajụjụ na ihe ndị a niile ana m ekene gị n'ihi na amaara nri na site n'ime onye nwe bụ jizọs kraịst na ị na-amụta ihe nwayọọ nwayọ n'ime ihe ndị a niile nke anyị na-eme n'ụbọchị tata ee nwanne m ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagoju anya ana m ayọ gị dododo dee akwụkwọ degara anyị na Calvary Life Baptist Church P.O. bos 43 unu na idemmiri North local government area anambra steeti maọbụ ide akwụkwọ degara anyị na francis chino at yahoo com maọbụ ịkpọọ anyị na fon 08056179885 onye nwe anyị gozie gị mgbe ị mere otu a n'aha jizọs kraịst bụ enwe anyị amen bata n'igwe chekene ka nke ndị nsọ dị n'eluigwe ọṅụ ọṅụ ọṅụ nke nwanne nwanne n'ịchọ ịsa n'igwe n'ịchọ ịsa ịbata n'igwe